na anya m m anya ya ejere m ụkwụ maka dị oke mkpa ọ dị mma na ị bịara na ị nọ n'etiti anyị mara ya ahụ ị gwara ọtọsị na ntị anyị ka anyị nụrụ igwe igwe ịvụ n'ebe ọ nwa ya nwoke na-akpọ nke o ji ukwu ya aba nke bi na-agbara ọga maka na ọ na-emoto nne na-eme ọ wetụọ nwa ada nwaanyị ibe wetụ ada nwaanyị ibe ofe ada nwaanyị onye naanị ya ada nne nwere ya n'ọzọ anyị butuo butuo butuo butuo bọtụ igbo kịfọnya kama bịa nwaanyị nwa nwoke na-anụ ada nwaanyị ofe ada nwere kama mgbe mmadụ ife n'obodo a adị mma egbu onye a ife ka ọ dịba igwe ọ na-agba ahapụ m bụ ihe ebiri ekwu ihe ọzọ igwe ọzọ ka igwe a ga-esonye ọkụ ihe na omenala anyị kama anụghị nwa ọ ga-anyụ ọkwụ ụgwọ ma tinye ọmụrụ nwa dị onye elu ndị isi ibe m ache m ọya aka mma ka a kpọọ mmadụ ịbụọ anụ n'ọnụ ha abụọ were mara ebe mmiri siri ba na opi gbọgụrụ mgbọ ga-etiwacha ụlọ abụọ isi e? igwe nwa gị zụghị azụ ana m eme mmehie nwa m ga-eji wee lụọ nwa gị ọ bụrụ na amaghị ihe unu ga-ekwu unu esi ebe a zuzupụ isi ya ị na-atụ m mkpọ ụjọ na unu na-achọ imebi ọdịnala unu maka na tata bụ nkwapụ ihe ndị chi unu na-emezi ka ụmụ ụmụ oge ụmụ okorobịa apụ ihe dị bịara ebe a mkpọwa azụ bụrụ taa echi bụrụ oriri ya igwe ka ọ dịba n'ahịa na-aṅụ ụbọchị na-aṅụ ka enye ya bụ okwu anyị ndị ichie eh, gómìnà náà wà mú wa mana kpọta dị si na igwe ọ ya dịrị unu mma hapụ ọdị nga kọdịba Kau mana dia ni? Doci ni, doci, doci. Bang! ọzọ iju ọzọ bịazi na-enwe ka o si wee na-akpazi ụlọ ebe mm, <laughs> na nwa m anụnwa eh. ada m anụnwa ọ na-ada nke m chineke ekwekwa eh. isi gịnị kedu ebe ọ nọ onye bụdo onye ka ebe ọ nọ a ka wee na-ewere gị n'obi m niile ịma ihe niile nọ n'ala bekee ejikwa nwayọọ wee jide otule wee pịachie ya debere gị maka na eji gị eme ọnụ <laughs> ah, ah, ah, oh, mana igwe onwe efe nchọ eju oge a m na-etu na ụgbọelu uh-huh. n'ogbede ụnyaahụ eh. ụmụ nwaanyị ndị becha ebe anyị zute m dịka nwunye igwe na-enezi anya ụfọdụ imefu iru adịrọ fa mma wee jụọ fasị ọ gịnị bụ na ihe a ịma ihe mere nwaanyị nke ọzọ wee sị na o nwere nnọọ ka obodo a si wee gasa eri mgbe m ji wee pụọ na ife na-emezi n'obodo a gbagwojuru onye ọbụla anya mana nke ka nke bụ na onwere ife ọbụla igwe na-ekwu nwere ife igwe na-eme maka ya mgbe ejiba gịnị bụ ife fa wee kpọba afa kpọọlụ m otonna kpọọlụ m ọmarịcha fa kpọọ m nchaacha nke kachasị nke bụ nwunye maazị nke ọma na fa kpọkwuli ya wee si na nwaanyị a bụzi ọnọ na di achọ di na fa ejidego obodo wee mezie obodo nke bụ na nkwọma na-emezi nke ihe bụ nne na-ata nwa na-ata ofu ụdị ife ọkwa nwa okolobịa lituo n'elu nne ọligoro n'elu nwa dimkpa nke alituo n'elu nne ọligoro n'elu nwa nchekata ife nke akụkọ a na-asọ m oyi na ntị mana ife na-eme m ifele bụ na fasi na onwere ife ikwu igwe obi ọya adịghị mma na ịbatara asị na mụnwa bụ igwe na mụ tinyere aka na igbu mmadụ chineke gwụkwana na ọ bụ nwatakịrị a na-akpọ amelịcha ka a chọrọ ịma na nwa bụ sọsọ ofu nwa ka nwa nwa fachọrọ ka ba gbuo ya etinyekwana aka n'ife gbasara ịkwafu ọbara wee na-asị m na amalịcha na o mekwe nke a amalịcha na o mere nke a amalịcha na ọ na-ahazi onye a wee na jụva amalịcha ewuru onye ọ madoro n'ike asị mba mba ikwechekwa ngwa gị ka ngwa gị a sịkwa m biko nna m ukwu na ọ bụ ife zọnie zọnie zọnie ma ọ mmadụ kwanye gị nkwụ n'imi ekwekwa na cheki bidokwa na mbụ gbakọ nna nna gị fa ndị chịba wee ruo kịta nwebekwa mgbe akọ ji kọọla anyị na enwere onye n'ime ha kpọfụrụ ọbara n'ụdị ọbụla eh, ndị ichie mana ndị ichie na-ekwu na ga-eji nwayọọ wee leba anya n'okwu ahụ anyị anọkụgo ugbo na-abụ ịma na ife a na-eme kịta ee eh, ohere adịchara mmadụ ọsọ nke nwa na nke nwa a na-agbaghalị esoro ka wee mee anyị anọrọ nso mana eh, eh. <laughs> oh, eh, onwe fọlụ nchọka nchọ mgbe atụgharị nnọọ tụgharị nnọọ tụgharị nnọọ n'elu achọ m ịgwa gị dịka obi ee emefe nchọ ka ntu ụmụ mm. na ụmụ anyị etochago gụchaa akwụkwọ mechie ife niile onwezi n'ife na-akpa anyị ego niile anyị na-akpazi enwezi anyị ji eme ifere ụmụaka afa kpọsịla afa ọkwara maka ifi otu ife mfe arụsị wee dịkịta na ife ji wee na-eme otu ka e anyị kpọrọ ụmụaka were ego anyị nwere wee zụpụtafa mmadụ ama m na ịbụ obodo ga-esi ya na bụnyekwu oge ama m na ịbụ charity organization ịbụ charity organization dịka n'ime mere n'obodo na

na-apịa ihe anyị ma nke kacha enwecha m iwe ife ụdịrị mkpọtụ a na-eme mkpu na-eti eh, ọmarịcha mgbapụta m ebe banyere m na arụ ọ na-abụ oh. ọ bụ ugbo ị na-anụ ife a na-agwa gị ejikwana ngwa egwu ị na-anụ ya onye nwe ife a agwara m agwa ịbụrụ ya kpụgbu n'ime gota mana ọ dị mma m ga-abịa ka ee m ịgwa ya ọ gị na ụmụaka niile ị mara ndị anyị pụta na m abara uru na isi na na nna aṅụ na kpọ na oge ọbụla nọ ya na-akwa ife ukwu ukwu ukwu a kamara no mama no wa ka de ba nyere be musu kwa mma na ekodo no wa me ka ese emi a e anya kwa no me go ka nwa nwo ngu je me fi da for information na plan of it e me fi de o de mo ka ji ndo ra ra e fi e go e mo bi ya ọ̀nà kò tẹ́tẹ́ tẹ́ wò ó ọ̀nà ẹ̀mẹ́lẹ́ pa. ekwe na ọ ga anyị nwoke ọgụ a ọ na-anụ ya nụkwa gị nke a bụ kọlọ rayọt kọlọ rembonet gakwanụ ndị nwefa ha n'ụwa nda ebe a ka ebe maazị na-ana ya na-akpọ nke a bụ production industry chọrọkwa amaragodi ihe bụ ihe a pakịrị ebe a ogologo ya ruru na hei maazị aka maazị mbịa chọpụ gị zụọ m mmanya isi na ego adụrụ nye m nkwụ ego adụrụ amarọ ndị ebe a ka ego gị na-anụ nwacheka mmagoro ihe kpakịrị ha gara ogologo ilu arụ aga ogologo ilu pụọ meru ebe ogologo ya ru otu mgbọ ntọ chere aga m agụtara ya otu mbọ atọ anọ ise isii na ọ dị ka nke ọka nke a chọrọkwa Chai! Come for 400 and 400 millimeters. Abụọ atọ anọ eji m ise isii asaa asatọ iteghete ọ dị ka nke a pekarịcha iri chere o enwere ebe ndị nke ọzọ fọrọ ya ke ndị nwere chokola ke ndị nwere mbụ net collection a mana chere m ajụọ koro ya nwe 400 times 400 mm juru ebe abụkwara m aha na makụkpọga anyị ebe ama m nọ nke ịgwa maka ebute nri vum ebute nka a vum mana chelụkwa o doro m anya na maazị mụrụ one football team and one reserve tinyere m mụ na ọ bụrụ kochi ihe dị ebe a 10 kedu ebe tere fọrọ afọ dị bịa ka ọ dị ka isi adịghị mma ị na-ahịa ara isi adịghị mma tụnụ ngwo mmanya n'otu a ụtụtụ a dị na akwa bịa pịa ka m onye mere gị ha adọtịa ọ nwere onye ọbụla mere m ihe ọbụla eziokwu ka m na-agwa gị na afụfụ na-ata nwa mmadụ ama m ka ị na-achọ

kana kau kana kau baru ya. Ya kau wewe gadio. Mau beli apa kamu? Jangan mau kasih kita. Berapa ya? Wapi berapa? Itu dia nak. Suruh kita bayar kata, bayar kun, biang kana kana, biang kana kana nak ni makan. Aman nona kau kau makin ni, macam mana ni nak? agwara nke okorocha mmadụ bụ ọgụ ka na-akpụ ya bebe ebe a ka ị na-aga ugbu a maka ebe a ka ị ga-ete nwere ife ọzọ pas kedu ihe gbasara gị n'ebe m na-eje onwere ihe gbasara gị n'ebe m na-aga ịnọ ọṅụ ị na-akụsa ọsasịrị a na-akpọ gị ọṅụ mmanya ma na-asịrị bụ ihe ị na-arụ n'obodo a ịsịrị gaa n'ihu ịsịrị gaa n'azụ ka e ihe onwere ihe ịtọrị kịta n'ebe m na-aga kedu ihe gbasara gị gịnị gbasara gị Hmm. Eh, kpachakwara onwe gị anya mma emesikwa gị ike n'obodo ahụ pịa ka m mma emesikwa gị ike kpachara onwe gị anya n'obodo ahụ ịma na ofu ihe na-egbu ndị mmadụ bụ na eziokwu na-agba agba na ntị ịfụwara ka ekwuru eziokwu onye a daba garaghara mana ime nche ịgwa gị fụrụ nke ị na-epigharị na-amịgharị na-amịgharị ị na-amịgharị ụkpụ ụbọchị arụọ na gị a ga-ekpudo gị nkata ọ ga-ekpudo gị ịfụnanya mana ka njụ oge ikpochikwara be maazị ekpochi wee na-apụ ya maka ị na-ama ịkpepụ ifenata ifepụ ifenata mgbe ịtụ gị ị na-apụta nwere mgbe e ji afụ ya. ama na e ị nwere enwe na-ekpe ya na-apụ maka ama na mpụgo gị mbata ya afịa nọnsens biko sụpụrụ m n'ụzọ ka m gara gị ji ebe m na-eji kụkụ onwe gị na anụ ya. a ọ bụrụ na ọ bụrụ maka ofu ihe e, nwa gị ebere na-emere m onye ọnya a ga-ama na a ị na-apụ n'uhuruchi a ije nkwarụ onye ma ọ dị mma ọrụ ala niile na arụ ya egwudo unu aka mụbụ bịa ka nwa enu nna na-ada ọja m ya nwere ife ọbụla na-eme m mana agwa ịpụrụ gị arụ ala ga-ekpudo unu n'obodo a mma bụ echi unu na-apụ n'anya arụ ala unu ga ọ bụrụ ma ọ bụrụ bịa ka nwa mma na-ada ọja chere ọ pịakam pịakam bụ nsogbu nwere na-akwa ihe eze pịakam ya nzichakwu ndị mma eze ọ bụrụ pịakam ka mụnwa nwa bụ mmadụ ya eze ana m na-agwa pịakam ya gbaa kpim ya gbaa kpim oche na mụ na-ayekwu m na-eyikwe ya egwu m na-eyikwe pịakam egwu akwa nụ m na-eche ya chee ya jee ka ọ bịa ya jee akpụgo m ya ọbara uru kedu ihe dị ihe a Eh? I kam ka m na-ebi. Nsogbu adịghị ka anyị rụọ taa mgbe a rụchara ya nwara afọ. m Ọ, Gwara m mama nkọrị na mma abịa ka o wee nye m ego a m ṅụ nkwụ kwere m na nkwa. Five years na paige follow me o m ga-eme gị akpọ kpọ paige follow me o nonsense ọmarịcha ọ dị mma e enwetara m ozi na-ese mpụta n'ama obodo ka m fụ gị atụrụ ọzọ praịz mana onye fụrụ gị kwesịrị ịgba ọzọ mana ihe kara m obi bụ na akarị gị nwere ife ọbụla ị ga-emenwu eme o ime na ihe ga-egwu hmm? o nwere ihe nchọ ka mmụta o nwere ihe ọjọọ m mee gị o nwere ihe ọjọọ m mee gị pịaka m ngwa nke ahụ abụrụ okwu ihe ji wee kpọ gị ebe enweghị ihe ọzọ bụ osemokwu ahụ mụ na gị na desa adịrị ọmụ mma ọ dịrị ọmụ mma kwe mana mụ na gị ebe aka ekpe n'ụtụ ọhụ mụ na gị ebe aka ekpe n'ụtụ ọhụ anyị dị na mma ofuma ofuma chere nnọọ gbara ya ebe a ọ bụrụkwa na ihe na ịyọ m bụ maka kedụ ọma kere afọ ya nke ọlaịka kpọkpọkpọ wepụ ya n'akụkụ ọjekọha ịwọkụ ọma wọkụ maka mmụọ anyị ekwe ka anyị bata be anyị ịbata na kọmpandụ m bịa mee n'ọsọ ihe mere ya bụ na eh, achọrọ m ka m pịa ya une ka efe n'anya wọchị aka ife ihe ga-eme kịta ị ga-amụ na oku a mkpọrọ gị abụọ na nkịtị dị mma ị na-emegharị arị maka enwere e mmanya nnụrụ pụtara ọfụrụ a na-akpọ chibuku hmm. aṅụtụrụbe m mmanya aṅụtụrụbe m chibuku m ga-apịa gị isi zik ijegoro chibukwu na-aṅụ chibukwu pịaka m n'ukwu isi zik ị na-egboro ụlọ na-eme mpụta ga-epịapụrụ m gị n'ụzọ mana ọ bụrụ na ị nara apịafụrụ m mmụọ ịkatakwa e ọrụ maka ọmụma ya ka m ji adị abịazi m hmm. ma ebe m etinye ego a ka ọ ebe m etinye dị ịfa ma mma abịa ka m bịa nabanụ ọkwa nwere ife ọzọ ka m bịa naba nọsens ọmarịcha nwoke arụrụ ala papụta ife ahụ m na arụ achọ m ma m pịago gị unyo ka ego nke ị na-agụkwara m acha iwe ga arụ n'ọkụ ọhịa ngụ ịlụtara hmm. ọzọ m ịma na egbu abago m ọnụ maka ndị arụrụ ara juru obodo a ma ndị ma otu nna ụnụ ka nkụ ama m nke mba agụ ma ndị okenye dị n'ime ma nsogbu adịrọ ka m mee ka nchọba ọzọ m ejikọ mana ị emere m ebere ngụcha ya taa ọ dịwazi echi ọmarịcha nwoke arụrụ ana gbapụta ịtọ ya ịfọnyere m na maka na ọ ọba nna abịa kedu nwunye gị otu nwoke ahụ rụrụ aka mapụta ife anyị kọjere m na nna gị jecha ihe n'obodo ọ kwata ka m na-were m aja na gari Yaka. So, why did I? You know, simple. I'm good. ọmaja ihe ihe bụ nwe bịa bịa ụmụ nke mmadụ nọ n'ime bịa bịa bịa bịa ịkpọ ịkpọte m n'ụra nara. ndị be na-asị na awọ a na-agba ehihie n'efu iji wee bịa n'ụtụtụ m ebe ebe m ụra gbam ọ ndị be anyị si ekwu ọkwa ya nne gị mụrụ gị ị mara afọ ya ewusasị gị ebe niile afọ mụ na gị na-ewi na ka arụ ndị anyị na-akwụ ihe dị ya ọ na-akwụ ihe dị ọzọ na-akwụ ihe dị ya n'obodo mụ na gị na-abụ anyị ịma efulefu lelu ma tụlụ ọba ajọ nwa shi were ebe nne ya afa mm, eze ndị mmanya ụchụ ụchụ ụchụ ndị mmanya pịakam ah, ah, ah, kọsi opetiri ịma na ọbụzi afọ anyị na-aga ya eri ka obodo niile ha were na-emetabụrụ mana nya ọkwọ ọya ọmụ ọjọcha ọya gị ọjọcha nya wu na-egwu anyị ka ogiri na-egwu anyị ka ogiri kịta anyị elu ozi ka ọ bụ anyị elu ozi isi mmanya okwu ebe ọbụla ije kịta niile ya na ya na ya otonna otonna otonna gbakwa bi ka njụgodi gị ya ọ na-agba mụ na gị ha oke venezelu gburugburu afọ mụ na gị na-aba na-ezu ezu otu nnọọ na ọmarịcha mụ na gị na abụkọ ji na-emeta bụrụ mana ị ma na ọmụwa bụ ihe kpọrọ pịakam na mbara ezi ahụ hmm? nke dị n'ukwu ụkwa hmm. ka m kpọrọ pịakam wee si abịa afọ m pịakam wee bịa m wee were isi zik wee na pịakam pịa pịakam na pịachie ya ọnụ okwe m ororo m were ego m narie ihe pịachiri ya ọnụ aka na-ekwu apịara m ya une i pechiri ọnụ aka na-ekwu gba nkata ma mfe mmemme gbazie ebi m na ihe anyị ga-eme dị ebe a ma ga ka anyị onye ị ga ịma na ọbara nwoke m awụ ọchọ ọbara mgbaka ọbara hmm. chọọ m ka ọbara dị anyị n'isi n'ọrụ gbaa na m ihe ga-eme gbaa nkịtị na-akpụ ihe ọbara ọbara ọhụrụ ọbara ebu na ebe ahụ atọgburu ya ka ọ ya awụsa ọ ya awụsa gị n'isi ya afọ ọbara ka ọ dị gị n'isi hapụ ntọgbụ asị ngo na kpuola ahụ ụra ka chinchi ahụ ụra ka o si nwe eh, dọsapụ ike eh, ihe na akụkọ akọchago ka o si ihe na akụkọ oto nna wa mama ịbụkwa mama otoro afọ m uwe otoro ọ dị loke wepụta izie ya nna nye otoro ya fa agbagbuelu nye otoro nna dịka mgbazie ebi m chere oto nna mba Nwanyị ha nwaanyị ịkpacha wee na ebe ọ na-asa ala otu na ya kedu nwaanyị na-ekwuri fe ama awele mma gịnị ka nke na-eri ihe n'akụkụ ebe nke pịaka ime oke gịnị ebe ọ na-asa ala otu nna anya gị unu wenye ndị adị adị m mma ọ bụghị anyị dị mma bịa ka ịgago na anyị ozi bịa anyị ozi ewo ga anyị n'anya okwu akpụ n'ọnụ okay ka wasu ayoron gi me thank you me okay like ya ka me ya like ka ka obu ko no wori ya kan se ozola nu ya nu nu ya kan se eh ozo a to make o wa kana tena me lo wu gini ka ko ti gini me gini me zie me awe be ti ba na ide zo tonna o nwere ihe nna ya pak dịka ụmụ ihe zi nka na ụmụ ihe agha tọgbachasịrị mba ha chaka nna kedụ mgbe ibidoro lụọ kapịnta ọ bụghị ya ụmụazị a anya ha na n'ihe ụfọdụ mama mana chekwa nke a ụgbọ ofufu na-esu gị ebe niile ile ka ụla nchi m ka onye dara elu asachara ah. m anụ asachara m anụ sinye ihe o ihe na-esi mezi aghọtara m ihe na-esi mezi na-elelele anụ erere bụ gị ka ihe rere ere ehe na asị m anụ anụ isi aka ọ na-esi n'aka ihe ọ dị ka igbu Kedu otu ahụ? Ịchọ gị gbom. Kedu otu ahụ? Hei! nke Brazil dị ukwuu. Nchepụtazi gịnị ka bịa kwanyere onwe gị ugwuto nna. Hei mama. Mmadụ na ọbịa nọta isi sie efe na-ahara ikuku wee sị ka o mee ihe o mere arụ. Keiko. dị iche. Ọmarịcha mma ka ọ dị. Ọmarịcha mma na mma na mma na bush nọ ha na na nta n'ụbụ akpụkpọ n'ahụ ka esi mọọlụ ije bụ akpụkpa hei nwaanyị ile gị felegolo emechi hei ebido m aka ilelele ịwụ mkpọ ehe ọmarịcha enyi mere enyi ya onye bụ mkpụgbo ebe a kịta hei hei mama ebe a na-esi m akanwụ akanwụ ya sibe gị ihe a ka iji wee jepụta ahụ ya nọdụ ebe a na-ejegharị m nsogbu ihe na-esi ebe kedu ihe nke ka ọ na-esi ka nke ọmarịcha kedu ka onye ọ na-esi esi ike ka ike ọmarịcha ọlịta ka ike esi esi o lelele wan ọlịta ka ike ọmarịcha si esi mkpọtọ mụ na lele. mana ọmarịcha enyi mere enyi ya ọ mụ na gbajelu m ọkwọnụ na gbajelu m n'ebe ịdị mpọ ọmarịcha ọkụ na nke ịdị mma ya ka ihe na-enyogharị m anya na-esogharị m mmanya niile dị na baa ndị niile dị anya na iricha anya ndowe gị bịanarụ nwatakịrị ego ee eh? ka ebe iche na osi apụta ee eh? dị nnọọ ọmarịcha ọmarịcha ehihie ọma nọ na-ezuru onwe m ike ee eh? mgbe ọmarịcha ihe anọ ọma ọmarịcha nọ na-ahaziri m na-enwe nwa anapụ m ala n'ọnụ ke nnọọ nna e, ọmarịcha staịlụ nke ọ mụtakwa ọfụọ onye iberibe zuzu jee ka ị nata nwa ụna nyere gị asị ka jiri ogoro ụna jiri ụna ahụ na-ama na ị ga-eji aha ji onwe gị ịma n'agbanyeghị enweghị ihe enweghị one mmadụ a ga-amado m si m mee gị nke a ma ọ bụ nke ọzọ na-eme n'ala agbara m mbara eze a ga-atapịa aka na-enye ya nri ọ gịwa na ahaziri ihe akụkọ gị ma na anyị ala ala enweghị na ọbụla na mmeghị nke a maọbụ na mmeghị nke ọzọ ọ bụghị mụ nwa bụ igwe ọkwa mụnwa ga-enye ọda ọkwa mụnwa ga-enye nhazi so ngwa gaanụ n'iru nwude na onye a na a ga-eme otu a ma ọ na aga eme otu a ọka ihe m ji ekwe enweghị ihe okorobịa abụghị ihe dị e nwere ajọ obi ha e nwere ajọ obi enwere ihe a m na-arụpụta ihe ezigbo ọrụ ya ihe m na-arụ ha bụ jampa jampa bụ ọrụ jampa ka nna arụ ha ofu ụbọchị ndị ahụ kwere ike wuo m n'ime ihe eji ekwe ihe enweghị ihe ọzọ bụ ka a marakwa ka ha si eme nke na-aka ewe m iwe enweghị ihe ọzọ bụ obere ya ha si sekuriti obere ya ha si sekuriti mana ogibe igwe kwuru obodo a na mmadụ mejọ ibe ya na mmụọ bụ ihe na-ebibe na nwa ha gara eji aka so ihe m ga-ekwe ihe ọzọ bụ ka ị marakwa ihe i mere mara ka esi agba ọsọ mmiri a mmadụ apụta ada mmiri igwe ndị a gbukwe m na-asa anakwa n'anya ọ mmanwụ ka anyị ji ahazi ihe na-akwụ ihe anyị ji n'aka na-akwụ ụgwọ ee mana nke ka ibe ga-esi wee nọrọzie ka akpọ ya mbalaga ọkwa ịma na tupu a na-eme ihe ọbụla a ga-ebu ụzọ bịa ya bụ na nna ekweghị nkwa na enweghị ihe ọbụla a na-eme na akwa ihe ede igwe onye ha ji sọsọ baka zi ibe ifuna pọpọ bende hajie ya pọpọ bende hajie ya hajie ma ihe me achọ m olu na mgbede nje na nke ya kacha mụta nje hajie ya ofiri kpọtazie the girl hajizie the girl very good very good ịbịakwa ebe a ịbịakwa ebe a na-ewetekwu ihe enwere na-ahaji igwe enweghị nsogbu ka m gbakarịa oke ọkpa anya ncha n'ụzọ n'ihi na anyị na wee mee ngwa ngwa ọ bụ na emechazie ịbịa na ezumezu ịbịa na ezumezu ọ ya adị n'anya They're all here. They're all here. look like he went. Yeah, yeah, yeah. yeah. dọkịta nụ ị ga-enwe problem ọ bịa kịta isoro ya n'azụ achọghị m m okwu emechaa kịta m na-abịa na ya dị mbịa bụ ụnụ ị na-enye m ego ana m akụkpọrị ị na-enye m ego ana m akụkpọrị nke a bụkwa nke ududodi obere oge na ọya fa abịa ọbịa ha ana achọghọ m okwu soro ya n'azụ sekem sekem sekem ya ji ekobo ịgba mmụọ na ịgba dị adọka adọka ebee ka ọ nọ o nwere ka igwe si eme igwe siri m obere oge na ọ yafe fa abịa ebe a kedu ebe ọ nọ e, okwu akpụ n'ọnụ okwu ọ ekwuru. ọ isi ka eji ekwe ịkwakpo ịkwakpo nke a ihe a na-akpọ ka bụ chigbu ukwu chigbu ukwu sori sori sori sori sori sori ya n'azụ emechazi mma bịa ka 我哋可能一位一黃幫幫嗰啲烏龜。 chelu chelusi chelu ịma na ote gị nyere m nsogbu nwesị ka ya bụ ife bie taa bụsọ ọbụla ịma na ị chọrọ mụnwa bụ mịshamịsha weta ego m ahụ ị ga-enye m onye mụ na gị kwuru inye m ijidi ya ego ị ga-ejeje kwụ ụgwọ họteelụ ọnụ nwoke o si nabata gị taa next m n'ụdị m na-aba yangitanifa kamari zenu nakubu makubu namazengakukwana doba Kerana itu não kamu, kerana kamu apa nada kamu?

nna kweta ihe a m gwara gị mama ada ka m dara n'afọ na-ekwuli buru iyi na ọgụ ife nche ọbụrụ ife iche iyi iyi egburu ọbụrụ ife iche ọbụrụ ife iche ụnụ aka m igbo ụnụ aka m igbo na ihe ihe ṅụrụ iyi a ya chụgido chụgido chụọ ego n'ọnwụ gị iyi anyị ṅụrụ ịmara ife na-eme na-emezi ebe ọ na-epụta eme ebie okenye arụrụ ana enwezi n'azụ na-eri gị ozugbo ozugbo na-eri gị mkpete gabazie gabazie ihe anwụ ọnwụ ike nwa gị akụ ebe a ihe anwụ ọnwụ ike abịa onweghị ya atụ ụtọ ozi gị ife inwe ifere ihe mere ime ah, ebe a ihe mere ime ebe a ebe ị na-agagharị achọ ebe ị ga-anọ n'igbo ọ ị bịara ime akụmana ebe nna bịa nwa nwụrụ adị mara ọgbọ m wee mụọrụ magụ na nwoke alụrụ ọ na wee na ebe a na-eri nzukọ nzu ma ife adịghị onye n'anya mama ilere ele ọkwa ihe anwụ ọnwụ ike nwa mgbe gbara afọ ọnụ white eh? ihe anwụ ọnwụ ike isi na azụ nne m ụzụ bụ m bụrụ onye agbaghị ihe ọmarịcha ịmụ ma wekpọpụta m ebe a seti m trap Odega,

gì này. Ezi ihe na-eme nne m aka mmụta mkpazụcha ototo a ka ị dị eje tụghị ịdịga onye ara ntụ a ka m ji apụrụ ototo gwa m eziokwu ihe bụ ihe ị na-arụ arụmịka na akpa akpa akpa ei ihe ana m anụ n'ọrụ ndị kpo di anyị ikwuo ụmụ ihe ọya bụ ikwu okete ịtụtụ ọkụ nkom ọnya m komkom ka ị na-atụtụ ọ bụghị ụdị ahụ ịfụrụ aka aja aja ya butere ọnụ mmanụ mmanụ ịkpa na anwụ irie na ndụ hmm. onweghị ebe m anaghị eji ebe ọ bụla m fụrụ ego ya esi pụta ana m eji ebe a na-atụtụ ya eh, eh. eziri ihe emenwu ya eje n'ụzọ ana m achagharị anya na-achagharị anya na-achagharị anya atụtụ kom kom akpa mba otutu ya ma eme nwe biko chọrọ m ego ka m wee gbara moto laa chọọ ego moto nye m ka m ego moto ka m menye gị onweghị ego dịrị ọ bụ hara na ihe so m ji ọrụ a ma ego moto ma ego nri irichara nri n'ụlọ maka ọ bụghị ihe ka m na-eme were afụ na m ebi ndụ ihe niile m na-emegasị ọ ihe ka ịfụrụ mgbe m kpekwara kọtara gị mkpa m ebe a na-aṅụ mmanya ị gwakwa m na obi gị dị otu a esi na onwere ihe na-arụ ya enye m ego ka ị gosi m ebe isi enweta ego mana ịkọwasịrị ha nye ofụma na ọ bụla m esoghi na onwezi ego ihe enye m ihe enye m ego ya ma erikwu nri so nke anyị ji ọrụ ị na-arụkwa ị na-arụta ego ntu si arụta nna akpa ị na-ene m anya fụ ka nsi akpa ya ọ bụrụ na ị na-eji na m ọpụpụ ka m na-apụ bază tot așa, tot așa, tot așa de righe, bine. Tot așa. Tot așa de righe. D'accord. Cadine même min. Tere, cadine on. Ah, keri, keri de de de. Aka ko na. Mo aya na ko da. Bebe ni esi ari ba. Taki, ye na ti. Baba. Aha na. Uje ba kina ti de go. Uje ba kana ti de go. Ah o fẹ́ ko n wa kaba yẹn n'o bolo yìí o sigi a ta yẹn. e ka y'a to takwa kiri n'anba dun. a k'a da da bɔ ni manu manu. ba hali ma se hali ma se wa yɛrɛ a b'o kɛ tugu fana kan. n ba o ee sini kere sini bɛ n fɔ a ye mɔgɔ bonya bɔrɔ bɛ yan a b'o n'u di yan. bɔrɔ n'o di. napu mi yan. ɛsɛ napu yan. n'a y'a de bura kam a y'a mɛn n'o ala n'an ka ɲɛ i ye bura kaka n ma i komi k'i yɛlɛ n ma mɔ i komi k'i yɛlɛ n bɛ n kɔrɔ la pa.

anh anh hey bây giờ bà đi, olileanya niile bụrụ na ododo ga-azọpụta m ee kwesị m ji akpaba ahịhịa n'ikpe ahịhịa n'elu ndụ ka nzu akụzi nke ire con ka m na-esi eje na-esi na ego na mgbago na-echeba ndịda Hey, hey. 내가 6만 남아 난다. 예, 그냥. nsogbu dịkwa ụbọchị ya dọzikwa mma gbara ụkwụ nkịtị wee sisi tiwa wee nara mgbe anyị ekene na onye iberibe nwere ụlọ ka ekene onye iberibe afụsiela ahịa akọrọ ọ fụrụ m gbapụ ọsọ ka ọ ụlọ gbapụta n'ụlọ kwachi ụzọ jụmpụta maazị si m ọnụ nụrụ nwunye kpọrọ ya nwunye mana agwago nne mọrị kwachi ọdọ onye nwunye ka ọ dị nje akpụ ya na-akpụ ya gịnị ọ dị mma ebe ị kpụrụ agwaghọ m mgbe ị kpụrụ mfụkwanụ ga-afụ ịchọta ka mfụ gị anya asị ezigbo ọyị m kene gị ọkụ m na-eje kpọ nwunye ya na ọkpọ nwunye obi wee gị mgbe pụta kene maka eche m na ụtụ ya fụrụ m ụdị inyegodu m ego m eje nwụrụ nkwụ mee wee jebe ozi ịbata abata ozi ihe ikwu ya eme m nyere m nkwụ isi m jee kpọrọ gị nwunye ọ dị mma m na-eje mkpụ ya mana nke ịgbazigo n'aka wee bata o maazị maazị oke aka nwa unu ga-esonyena gị ozi jee kpọọ nkwụ ọma ị ga-eje kpọọ nkwụ ọma ọ nwere ike ọ bụrụ na ịkpọ nkwụ ọma ya gbasapụ obi nye gị ihe ịchọ nọnsens echere dịrị chukwu na maazị batara eche e m na enyi nwoke ahụ fụdebere na mma ya fụzi anya ọzọ mana mgbe nchecha akpọ ọma bata ịnụ ikwentị gị anụgọrọ maka mgbe e kwuru arụ na-eme dị mma nnọọ nkwọma nkwọma ah, maka ọ bụ na m nọ n'anya m asọ ma tọ mbụrụ ọ n'ime gota oh, onye ah, na m akara m ata onye akara 200 naira m n'ego nụrụ ya

ọ tọrọ ụtọ mana nnu adịghị ya ọ dị mma ịmụ ya mere ugbu a were ọzọ na babe gị tomato dị ọzọ gị chọnchọm nchọ gị yori yori gị ụdara ọma gị nọ n'ụlọ eche gị ịnaba ugbu a ihe abụọ nọ na ya ada eche gị kpam tụọ m gwara gị ka ọ dị ịma na a na m eji mmanya anyị na-aṅụ ana m ama mgbe ị na-ekwu eziokwu kọọrọ m ihe na-eme ka m mara nke na-eme eme ihe dị ama bụ nsị gị na maazị nọ n'ụlọ kịta eche gị kpam onye nwaziri m bịa kpọọ gị kpam ọ dịghị maazị kpam ị na-ara n'ụlọ na maazị nọ lele Mas, bata ba? Bata ba, bata ba, bata ba? Madana, No. Ihe ọkụkọ bụ mmiri achụ dị ya mkparị nne. Ọ dịrị ha ụsụ mma o were abalị na Ọ ka ọ dị. Ọ dịkwara n'ihe ihe nwoke bụ na ngada mma o wee kpọhụ isi n'ala ọ dịrị ha ọkụkọ mma o were aja na-asa ahụ o nwere ihe ha ji eme ihe ya mere achịcha ya dị ọcha onye ọ na-eme omume na-ebe ogbugbe ogbugbe ihe ọkụkụ bụ mmiri achọ ụdị ya mkpali nne m ji wee buru mmiri a wee bịaba ebe a mmiri a makpọchara m n'ahụ ihe mekọtara m ngobezi ọnụ oghe kọrọ ọha na eze maka onye zobe ọla ọ ya egbuo kọbara ndị mmadụ si ya ị na ihe na gị e ma efuru efuru kpata ire onwe obe ejebe ofu onye wee sị m bịaba na nke ude mgbe jụrụ ese jụ ọnya ka m jigidere ese wee bata ebe n'ime aka taka ebe a ya ka m jiri um, um, m kpọrọ m na nkasịrị m ihe m bịara ka ebe anyị ọmarịcha were nwayọọ kedu ihe kedu na a tụrụ mụrụ ebunu agba aka nwa kele ebe ọ nọ maka na ife agwọ mụrụ aghaghị ito ogologo nye b'a gbajiri ọmarịcha ka ọ bịa fụ nwanne afọ ime mụ ha ịbụzụ ntị ma ha ụra n'ediri ji ọtụ gị nwoke a ka ọ bịa m afọ ime n'okenye ya onye ike ka ọ ya wee mụ ya bụ nne gị